Opróbrios Igwe Ejenga. dị iche iche nwere asụsụ dị iche iche echiri mara ha abịa n'ala Igbo asụsụ eji mara anyị bụ ndị Igbo bụ asụsụ Igbo mana nke kachasị nwute bụ na ndị Igbo bụ anyị etufuola asụsụ anyị ụmụ anyị amaghịzi ilu na mkpazi okwu nke bụ mmanụ anyị ji eri okwu anyị anyị niile abụrụla ndị na-amaghị Igbo ma na-asụ bekee ndị Igbo abụrụla nwanza rijuru afọ ma chere chi ya aka mgba onye Igbo mụta nwa o bido n'ụbọchị mbụ sụwara ya bekee gwa gị na onwe ihe nwa ya ji asụsụ Igbo eme anyị niile bụ ndị Igbo abụrụ ndị kpọrọ ọba ha mkpọkọrọ nke mere na ndị agbata obi anyị bụ ndị ọcha na agbụrụ ndị ọzọ jizi asụsụ anyị ekpo ntu otu njirimara asụsụ bụ na asụsụ na-eto eto anyị nwekwesịkwara ịma na ihe na-eto eto na mgbazi ọnụ kedụzie ka anyị ga-esi gbuo ya bụ onye ukwu wara ndị nne na anyị ga-agba mgbe ebe o ji ukwuu hụ na-eji asụsụ Igbo azụlite ụmụ ha ma hụkwa na-eji ya kparịkọta ụka na ezinụlọ ndị nkụzi ga-agbakwa mbọ hụ na-eji asụsụ anyị asụsụ Igbo akụzi ụmụaka ihe n'ụlọ akwụkwọ ghara ịbụ onye sụọ Igbo anyị agha dị iche iche maọbụ n'ahịa ego ndị gọọmenti ga-agbakwa mbọ hụ ama na asọmpi ndị ahụ ohere ịgụ akwụkwọ n'efu ndị ụka anyị dị iche iche ga-agbakwa mbọ ịhụ na eji asụsụ Igbo akpa ụka na ụka dị iche iche n'ikpeazụ anyị bụ ụmụaka na ụmụakwụkwọ akwụkwọ eji asụsụ abụ asụsụ Igbo akụziri ihe ka ya bụ ịbụ ndị na-anaghị anya ntị ka ya bụ ndị ọ ga-enyere anyị aka n'ọdịnihu polise bi n'igwe na-agọzi anyị niile ka anyị na-eme nke ruru anyị ndewo ibe anya sịkwa na ana mara mmasị n'ụlọ wee pụọ n'ezi ọ bụrụ na anyị gaa n'ezinụlọ ị gasị na ezinụlọ ya anaghị akụzitiri ụmụ ha asụsụ ejiri wee mụọ ha efọdụzie nke asụsụ igbo ndị nne na na ndị na-eji asụsụ ahụ nne jiri wee mụọ ha wee na-akụziri ụmụ anyị asụsụ igbo maka na asị na nne ewu na-ata agbara nwa ya na-ele ya ọrụ ọrụ ndị be anyị m gaa n'ụlọ akwụkwọ ọta akara ị ga-ahụ na ihe na emere ụlọ akwụkwọ ọta akara n'ụbọchị nke taa asụsụ Igbo mana ugbu a ị bịa n'ụlọ akwụkwọ dị iche iche ị gaghị ahụzi ndị na-akụzi asụsụ Igbo n'ebe ahụ ya mere na ndị gọọmenti kwesịrị itinye aka ma kwadote ndị nkụzi ọbụla nke gụrụ asụsụ Igbo n'ụlọ akwụkwọ iji wee kwalite asụsụ anyị ọ bụzi ụlọ akwụkwọ sekọndịrị ịbịa n'ebe ahụ ekwesịrị ime ya ka ọ bụrụ iwu na nwatakịrị na nke ga-aba ha mahadum ga-abarịrị ga-amarịrị asụsụ Igbo ka ọ bụzi n'ụlọ akwụkwọ mahadum anụtụbeghị kemgbe eji nọ n'ụlọ akwụkwọ kwụ na e nwere onye ọbụla nke gụrụ akwụkwọ wee bụrụ asụsụ Igbo ka ọ ọkpọkwa anụmanụ ọ gaa n'ukwu osisi gakọọ ya mana ọkpọkwa mmadụ ọ gakwuru mmadụ ibe ya nke a pụtara na mmadụ maara na ọ ga-enweta enyemaka n'ebe mmadụ ibe ya aga mana ka ọ dị ugbu a onye ka anyị ga-egakwuru ka anyị ya ka ịkwalite asụsụ Igbo abụ ndị nne na nna nke ewere asụsụ bekee n'ọnụ ụmụ ha kọbụ ndị nkụzi na-atụ ụmụ akwụkwọ asụsụ Igbo na-abụghị naanị mgbe ha na-amụ ma na-edekwa asụsụ Igbo ọnọdụ asụsụ Igbo ugbu a dị njọ n'ihi na asụsụ Igbo anyị na-achọzi ewepụ ehe ụmụaka ya wee tupu ike isi asụsụ Igbo nke ọma maọbụkwa na ode ya ede ajụjụ m wee bụrụ mmadụ a na-asụ maọbụ n'ihe ọ naghị osise ya wee bụrụ mba anyị echefukọrọ n'aka pụta ọnụ mmanụ mma nke mere na nwata ọbụla kụziri asụsụ Igbo ga-ama asị ma dịkwa ya ede nke ọma n'aka nke ọzọ otu njirimara asụsụ bụ na asụsụ na-eto eto n'ihi nke a anyị nwekwaziri ụzọ dị iche iche anyị ga-esi kwalite asụsụ Igbo anyị mgbe mbụ bụ ndị nne na nna anyị ga agwa mbọ hụ na agaghị awụ site n'ịkụziri ụmụaka ha etu esi asụ Igbo malite n'ụlọ ọkachasị ụmụaka na-eto eto nke a ga-eme ka ha jiri asụsụ Igbo kpọrọ mkpa ma ọ kwere ya mee ngara ọzọ dị ka ibe ya bụ ndị nkụzi anyị ga-agba mbọ kwudosi ike hụ na na-akụziri ụmụakwụkwọ anyị n'ụlọ akwụkwọ dị iche iche asụsụ Igbo ma wepụtakwa ego a ga na-eji agụ akwụkwọ Igbo edere ede ka ha ike ịmụta ịgụ na idekwa asụsụ Igbo nke ọma Igbo banye n'ụlọ dị iche iche asụsụ Igbo bụ ụzọ pụrụ iche nke mba ji enwe mkparịta ụka mmekọrịta nakwa ezirite onwe ha ozi ọ bụ maka asụsụ Igbo mere ndị mmadụ ji amata onwe ha na ọ bụrụ dị otu ana ndị nne na nna kwesịrị ịdị na-asụrụ ụmụ ha asụsụ Igbo maka ọtụtụ ụmụaka amaghị asụ Igbo ma fọdụzie ịnụ ya anụ ọtụtụ enweghị ike ịkọwawa onwe ha n'asụsụ Igbo nke anụwa na-agba ya mmiri jọba udele ma sigbuo nkakwụ ndị Igbo echefuola na sị na a na-ama mmasị si n'ụlọ pụwa n'ama na mba ọbụla na-enweghị asụ bụ mba nwụrụ anwụ ha bụ ọka mma n'ama ụzọ dị iche iche a ga-esi kwalite asụsụ Igbo ndị Igbo kwesịrị ịdị na-enwe mmasị n'asụsụ Igbo ndị nne na nna kwesịrị ịdị na-ahụ na ọba asụsụ Igbo ka ezinụlọ ha ji akparịta ụka ndị mmadụ kwesịrị na-enye ohere maka asụsụ Igbo na redio ya na n'ihe onyonyo ndị Igbo kwesịkwara ime iwu na nwatakịrị ọbụla nọ na sekọndịrị ga-elenata Igbo e na ule WAEC UME na BESA ọzọkwa bụ ibepụta akwụkwọ pụrụ iche n'asụsụ Igbo ọzọkwa bụ ibipụta nchọpụta e mere maka asụsụ Igbo iji hụ na asụsụ Igbo na-apụta ihe nke ọma ndị Igbo kwesịrị ịdị na-akwalite omenala anyị dị iche iche dịka ịdị na-asụ ndị Igbo dịka iri ji na achịcha na ihe ndị ọzọ na ịdịkwa ijiri eke